Doctor, doctor, doctor, doctor. Doctor Prince. Pachanga. Pachanga. In the studio, Lego Sibo Boy. Mwa, inamuamu. Imanwamu. Inamuamu. Imanwamu. Baby. Inamuamu. Imanwamu. Inamuamu. Pachanga. Imanwamu. Mwa, ị ma aṅụ amụ ị na-amụ amụ ị ma aṅụ amụ ị na-amụ amụ ị ma aṅụ amụ ị na-amụ amụ ị ma aṅụ amụ tori ka m gbago ukwu n'eze chakwara ndị na-anafu mmadụ ihe ndị ike gbahụ ukwu n'eze ee maka ndị mgbaji aka ndị kwuru na anya ukwu gbahụ ukwu n'eze ọ dị mọda fọkiniga asasị gị gbahụ ukwu n'eze chi ụzọ ka m gbahụ ukwu n'eze abịa fụ ngozi ma na-ebe they want to be my secretary na-ede ma na ebe na-azụ fụ I'm making somebody cry ya na-ebe who goes there na-eje ọ na-ewe my guy iwe ma gaghị you want me to come write statement and ode traffic dey my lane na follow one way one way ngidi ili rie my profit my mata ka iji si meze your topic nọrọ your lane ka nọrọ my lane efepụgo m ụgwọ nji fepụ bụ sọsọsọ mụnwa na-akị na gụrụ oti ịmara na mụ akpọgo gị na loki oliva jiru na di gemu oji diva yoresi kefu na bụbosi bebi bute akpa gị kaị na-awa n'ụlọ m kaịkọ ya kpa akpa akpa figo et a dị baa duku na-agba mmiri o yiri haiga anyị ihe mbụ nnukwu bụ gwongworo propela machine gun service gị na tumoro matakwa na ị ga-emebulu ojo ị na-amụ amụ ị ma aṅụ amụ ị na-amụ amụ ị ma aṅụ amụ ị na-amụ amụ Ị ma amụ? Ị na-amụ amụ? Ị ma amụ? Ị na-amụ amụ? Ị ma nwa amụ? Ị na-amụ amụ? Ị ma amụ? Ị Baby, baby, baby.